Jọn nke mbụ isi nke anọ ndị m hụrụ n'anya unu ekwela okwu mmụọ niile kama nwapụtanụ ndị mmụọ ahụ ma ha bụ ndị siri na Chineke pụta n'ihi na ọtụtụ ndị amụma ụgha apụwo baa n'ụwa n'ime nke a ka unu mara mmụọ nke Chineke mmụọ ọbụla nke na-ekwupụta na Jizọs Kraịst abịawo n'anụ arụ bụ mmụọ nke siri na Chineke pụta ma mmụọ ọbụla nke na-adịghị ekwupụta Jizọs osighi na Chineke pụta nke a bụkwa mmụọ nke onye ahụ na-emegide Kraịst nke unu wụrụ na ọ na-abịa ọ bụkwa n'oge dị ugbu a ka ọ nọ n'ụwa ụmụntakịrị m unu onwe unu bụ ndị siri na Chineke pụta unu emeriwokwa ha n'ihi na onye ahụ nke nọ n'ime unu ka onye ahụ nke nọ n'ụwa ukwu ndị ahụ bụ ndị nke ụwa n'ihi nke a ha na-ekwu okwu nke si n'ụwa pụta ụwa na anụkwu olu ha anyị onwe anyị bụ ndị siri na Chineke pụta onye maara Chineke na-anụ olu anyị onye na-esighị na Chineke pụta adịghị anụ olu anyị anyị sitere na nke a mara mmụọ eziokwu ahụ na mmụọ njehie ahụ ndị m hụrụ n'anya ka anyị hụrịta onwe anyị n'anya n'ihi na ịhụnanya bụ ihe si na Chineke pụta onye ọbụla nke na-ahụ n'anya bụkwa onye amụworo site na Chineke ọ makwara Chineke onye na-adịghị ahụ n'anya amaghị Chineke n'ihi na Chineke bụ ịhụnanya n'ime nke a ka e mere ka ịhụnanya Chineke pụta ìhè n'ime anyị na Chineke ewerewo ọkpara mụrụ naanị ya zite n'ụwa ka anyị wee dị ndụ site n'aka ya n'ime nke a ka ịhụnanya dị ọ bụghị na ya onwe anyị hụrụ Chineke n'anya kama ọ bụ na ya onwe ya hụrụ anyị n'anya wee zite ọkpara ya ka ọ bụrụ ihe ịjụrụ ya obi banyere mmehie anyị ndị m hụrụ n'anya ọ bụrụ na Chineke hụrụ anyị n'anya otu a anyị onwe anyị jikwa ụgwọ ịhụrịta onwe anyị n'anya ọ dịghị onye ọbụla kiriworo Chineke mgbe ọbụla ọ bụrụ na ya ahụrịta onwe anyị n'anya Chineke na-anọgide n'ime anyị emewokwa ka ịhụnanya ya zuo oke n'ime anyị n'ime nke a ka anyị maara na anyị na-anọgide n'ime ya na ya onwe ya na-anọgidekwa n'ime anyị n'ihi na onye nwe anyị ụfọdụ n'ime mmụọ nke ya anyị onwe anyị ekiriwokwa anyị na-agbakwa ama na nna anyị ezitewo ọkpara ya ka ọ bụrụ onye nzọpụta nke ụwa onye ọbụla nke ga-ekwupụta na Jizọs bụ ọkpara Chineke Chineke na-anọgide n'ime ya ya onwe ya na-anọgidekwa n'ime Chineke anyị onwe anyị amawokwa ịhụnanya ahụ anyị ekwerewokwa na ya bụ nke Chineke nwere n'ebe anyị nọ Chineke bụ ịhụnanya onye na-anọgidekwa n'ịhụnanya n'ime Chineke ka ọ na-anọgide Chineke na-anọgidekwa n'ime ya n'ime nke a ka e meworo ka ịhụnanya zuo oke. n'akụkụ anyị ka anyị wee nwee nkwuwa okwu n'ụbọchị ikpe ahụ n'ihi na dịka ya onwe ya dị anyị onwe anyị dịkwa otu a n'ụwa nke a. egwu adịghị n'ịhụnanya kama ịhụnanya nke zuru oke na-achụpụ egwu n'ezi n'ihi na egwu nwere ahụhụ mmehie a ga-enye ya ma onye na-atụ egwu aka mee ya ka o zuo oke n'ime ịhụnanya ya anyị onwe anyị na-ahụ n'anya n'ihi na ya onwe ya buru ụzọ hụ anyị n'anya ọ bụrụ na onye ọbụla ga-asị ana m ahụ Chineke n'anya ma ọ na-akpọ nwanne ya asị ọ bụ onye ụgha n'ihi na onye na-adịghị ahụ nwanna ya n'anya bụ onye ọhụ woro ọ bụghị ịhụ Chineke n'anya bụ onye ọ na-ahụghị mgbe ọbụla ihe a enyere n'iwu ka anyị nwekwara site n'ebe ọ nọ ka onye na-ahụ Chineke n'anya ka ọ hụkwa nwanna ya n'anya